AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ohere ọma ọzọ apụtarala anyị ohere nke anyị ga-eji nọkọ ma tụgharịa uche na-eleba anya na okwu nke ezinụlọ biko ya gaziere gị ka ọ dịrị gị na mma ka onye nwe m chebe gị ka onye nwe m due gị n'ụzọ gị niile n'ezie n'ụbọchị taa biko gị onye mụ na ya na-atụgharị uche n'isiokwu a biko mata na onye iro chọrọ inweta aka nri gị onye iro chọrọ inweta aka nri gị ọ bụ gịnị ka a chọrọ ka ị mee ọ bụ ka ị anya kpachapụ anya n'ihi na onye iro chọrọ inweta aka nri gị anya mara na na onye iro bụ onye iro ọ dịghị ihe ga-eme ka ọ hapụ ịbụ onye iro ọ na-eme ọbịa kwa mmadụ aka olechaa otu ede ya mara ma ị bụ onye nke ọ ga-anwụrụ tinye n'akpa n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na akwụkwọ jọn isi iri amokwu nke iri na ọ na-abịa maka mbibi na na ịla n'iyi ọ bụ ya bụ ihe ọ na-ebu n'obi abịa mgbe ọ bụla ọ na-abịa ma echefula si na ihe ọbụla ọ sọrọ ya mee na ikike ya apụghị iguzo ikike nke Chineke na ọ dịghị ikike nke pụrụ iguzo na-abụghị naanị ikike nke Chineke ọ bụrụ na ị were chineke kpọrọ mkpa n'ezinụlọ gị n'ụbọchị ndị a ị ga-achọpụtasị na onye iro na atụmatụ ọjọọ ya niile na echiche ọjọọ niile nke obi ya n'ezie ga-akwụsị ebe gị onwe gị nọ ọ bụrụ na ị ga-esoro m leba anya n'akwụkwọ onye ozi dịka James isi anọ amaokwu nke asaa ọ na-asị otu a ya mere doonu onwe unu n'okpuru Chineke ma guzogidenụ ekwensu ọ ga-agbapụkwa n'ebe unu nọ ọ bụrụ na idoo onwe gị na okpuru Chineke ngwa ngwa ọ na-abịa ma gị mgbe ya Chineke ị ga-esi aṅa chụpụ ya ọ ga-esi aṅa agbapụ ebe gị onwe gị nọ ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ Zakaraya isi atọ ọ ga-amasị m ma ọ bụrụ na ị ga-agụ ya site na amaokwu nke mbụ ruo na nke iri ị ga-ahụ na Joshua bụ onye ozi Chineke guzoro n'iru mmụọ ozi ma ekwensu bịara guzogide joshua na-eche joshua dị ka onye mmehie n'iru mmụọ ozi nke chineke lee anya ọ bụrụ na inye ekwensu ntakịrị ohere ọ ga-ejide gị chụọ gị ọnụ n'ala obi nọ ya n'azụ a sị m inye ya ntakịrị ohere ohere ahụ nke ọ na-achọ ọ ga-ejide gị chụọ gị ọnụ n'ala ọ bụ ya kpatara m ji na-arịọ nne ọbụla nne ọbụla nke mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa mgbe ị na-elebara onwe gị anya lebara ezinụlọ gị anya ọ bụ ụdị ihe dị aṅaa ka nwa gị na-eyi n'ahụ ọ bụ ụdị ihe dị aṅaa ka ọ na-eji ejikere onwe ya ọ bụ ụdị agwa dị aṅaa ka ọ na-akpa mgbe ị na-eleba anya n'ihe ndị ya n'ezie ana m arịọ ka chineke nye gị anya udo lee anya n'ụbọchị gara aga ọ dị ebe m na-agaje otu nwaanyị na ụmụaka ya batakwara ọbụna n'ụgbọala nke m ji na-agaje ihe ma ha na-aga ụka ka a pụtara nwatakịrị nke ọpara asị nne ya na ọ chọkwaghị ịga n'ụlọ ụka ha na ya chọrọ ịga n'ụlọ ụka nke nọ ha n'iru n'ihi na ọ dị ka onye agbata obi ha nwere ememe ụbọchị ahụ nne nwatakịrị a rịọchara nwatakịrị a si ya mechie ọnụ ngwa ngwa a lọtara ha ga-aga n'ụlọ ndị ahụ nwatakịrị jụrụ ajụ nwatakịrị akpagide agwa a ruo mgbe ma amaghị ihe kpaliri m ma bakasịcha nwatakịrị ahụ si ya kedu otu ị ga-esi hụ otu a irubeghị afọ asatọ nne gị na-ekwu okwu ị gaghị ige ntị mmụọ chineke bịara were ọnọdụ n'ime nwatakịrị a ma otu ihe ị ghaghị ịgụnwa ama n'ụbọchị taa bụ na elere m nwatakịrị a anya n'aka ya dịka m na-ekwu achọpụtara m na nwatakịrị ahụ na ndị a na-esekasị ahụ ha aka ha na-ese akpị ndị ụfọdụ ha ese ihe m na-amaghị ma ugere dide a na-esekasị ya n'ihi na ọ dị ihe m hụrụ n'okporo aka nwa ahụ o ji nyapasachala n'okporo aka ya ma nne nwatakịrị a enwebeghị ike ịchọpụta ihe ndị dị otu ahụ n'ihi gịnị mgbe ụdị nwatakịrị a ruru afọ iri bịa baa afọ iri na ise ana m arịọ arịrịọ n'isi nwa dị otu a na-asị ka Chineke ghara ikwe ka nwa a kpafue mgbe anyị bidoro otu a na-egburu onye iro okpo ụmụaka gị iyi efe nke a na-akpọ polo ihe yiri ihe m na-amaghị ihe sere ihe m na-amaghị ihe ndị a dum bụ ụzọ a na-esi egburu onye iro okpo ime ka ọ mara na ihe dị otu a masịrị m Chineke ekwela ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya mgbe ị na-ebi ndụ n'ụzọ dị otu a ị na-edowe onwe gị n'okpuru Chineke isi aṅa eme ka onye iro gbaa ọsọ ebe gị onwe gị nọ anyị na-aga n'iru n'akwụkwọ zakaraya isi atọ malite na mokwu nke mbụ ruo na nke iri emere ka anyị mata na ebe ekwensu gara guzo bụ n'aka nri joshua n'ihi na joshua yi uwe ruru unyi nke na-ezipụta mmehie joshua bụ onye ozi nke chineke mgbe ụfọdụ ọ bụrụ na onye ụkọchukwu daba na nramahụ kama ga-emere ya ebere asị leenu onye ozi nke chineke ịmaghị na ndị dị otu a nọ n'ihe ize ndụ ya mere mgbe gị na ezinụlọ gị na-eche nche kwa ụbọchị cheta onye ụkọchukwu gị cheta onye ndu gị ebe ahụ ị na-efe ofufe ọ nọ na nramahụ cheta ya na ezinụlọ ya n'ekpere ọ bụrụ na ọ na-ekpe ekpere ụbọchị niile ịrịọ chineke nchekwa na ezinụlọ gị biko ị kwesịrị ịrịọ arịrịọ nke ikike nke mmụọ nsọ n'isi onye ụkọchukwu gị onye iro bịara guzo n'akụkụ Joshua na-amaghị ikpe n'ihi na o yiweriri onyi ma n'ezie Chineke biliri baara ya mba ya si ebe ahụ pụọ onye iro si ebe a pụọ setan ya agwa ndị ozi ya ka eyipụ uwe ahụ ruru unyi were uwe ọcha ma akwa ọcha kechie n'isi joshua nke a na-eme ka ị mara na jehova na-anọghị nso mgbe niile n'ihe ọ bụla nke na-agabiga ka anyị gbatịtụkwuo okwu a tutu anyị achịkọ ya ọnụ ọ bụ gịnị bụ aka nri ahụ ị na-ahụ nwoke na nwaanyị ya soro gawa ihe nwaanyị na-anọ n'aka ịkpa gị kpọrọ nwatakịrị gị na-akpọga ụlọ akwụkwọ achị ịgbafe ụzọ ị na-esere nwatakịrị ahụ n'aka ekpa ka aka nri bụrụ nke ị ga-eji nwee ike mee ihe ọbụla ma ọ bụ chụkwa ihe ọbụla nke ga-emegide unu mgbe ọ bụla onye iro nọ n'aka nri gị nramahụ dị mgbe ahịa gị na-anaghị aga aga mgbe ụmụaka na-anaghị anụ ntị mgbe nramahụ na-abịa n'ụzọ niile ọ bụla lee anya onye iro nọ n'aka nri gị aka nri gị bụ aka mgbochi aka nke chineke teworo mmanụ aka nke ị ga-eji lụọ ọgụ ma lụpụta onwe gị na nramahụ gị mgbe o jidere ya gịnị ka ị pụrụ ime ekpere gị agaghị agafe elu ụlọ ebe ibi arịrịọ gị niile ga-abụ nke na-aga agafe ebe ọ bụla nramahụ gị niile ga-anọ na-ele gị ngwa ngwa obi ịda mba abịa ngwa ngwa gaa hụ onwe gị dị ka onye mkpachi iru na-eche n'ụzọ ya niile gaa hụ onwe gị onye ọdị uru ọbara onye ohere onye iberibe onye ji na-eme ihe ọchị ma gị nwa nke Chineke ana m agwa gị n'ụbọchị taa na nke a abụghị oke gị Chineke agaghị ekwe ka nke a bụrụ oke gị ya mere ka anyị jisi ike chọọ iru chineke wepụta onwe anyị n'ihe ahụ nke ga-eme ka anyị bụrụ ihe onye iro ga na-aghọta aka mgbe ọbụla m si ihe ahụ nke ga-eme ka onye iro ghọchie anyị aka ka anyị wepụ onwe anyị na ya n'ihi na aka nri gị bụ aka nke chineke gọziwuru aka nke ike nye gị ị ga-eji wee mee ma lụgbuo ihe ọ bụla nke na-abịa n'ụzọ gị nna asị ọ bụrụ na anyị na-aghọta ihe a n'ụzọ dị otu anyị si na-ekwu ya mgbe ọ ọbụla nramahụ ọbụla bịara n'ụzọ gị leba anya n'ime ndụ gị rịọ chineke ka ọ chụpụ ekwensị n'aka nri gị ka ị nwee ike lụọ ọgụ mee ihe kwesịrị gị ime ka ezinụlọ gị dị n'udo ka mara nke chineke bụrụ nke gị mgbe ị na-atụgharị uche n'ụzọ dị otu a ka onye nwee m gọzie gị enyi ọma m na-ege ntị enyela ekwensu ohere ịbịa gị nso n'ụzọ ọ bụla enyela ya ohere n'ime ezinụlọ gị enyela ya ohere n'ebe ị na-arụ ọrụ enyela ya ohere n'ebe ị na-agụ akwụkwọ enyela ekwensu ohere n'ihe ọ bụla nke ị na-eme bụ ozi ọma nke anyị mụtara n'ihe onye okenye eze m chiziri anyị na okwu nke ezinụlọ nke taa anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke dobe gị na ahụike n'aha jizọs imela onye okenye eze nlewemchi ugbu a ka anyị nọ nwayọ ma anyị ga anọ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi chimezie si aza ya Oh. ị na-atụ egwu jizọs mụ onwe m na-atụ egwu jizọs ndị na-atụ egwu ya bụ abụọma nke anyị nụrụ n'olu ndị ezie gariki abuja anyị na-asị ka chineke nọnyere unu ka ịhụ na ya chineke bara unu baa unu emeela na abụọma nke unu nyere anyị taa ugbu a onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi chimezie si aza ya ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo ibe m na-ege ntị ekele dị chineke n'ihi oge awa nke a ka anyị na-aja ịtụgharị uche n'iru ya site n'oge ekpere nke a ana m ekele gị na-anabata gị nke ọma na-arịọ amara chineke n'isi gị ka ị na-ege ntị na aha jizọs onye nwe anyị amen anyị na-aga n'ihu n'ịtụgharị uche n'ihe ode nke akwụkwọ nsọ site n'akwụkwọ abụọma isi otu narị iri atọ na iteghete amaokwu nke abụọ ya abụọma ọma isi otu narị iri atọ na iteghete amaokwu nke abụọ ebe a na-asị gị onwe gị amawo nnọdụ ala m na mbili ọtọ m ị na-aghọta echiche m niile site n'ebe dị anya gị onwe gị nnọdụ ala na mbili ọtọ ị na-aghọta echiche m niile isiokwu anyị n'oge a sị eze anyị maara onye anyị bụ eze maara onye anyị bụ chineke anyị maara onye anyị bụ mbili ọtọ na nnọdụ ala o were anya n'iri ya ka anyị hụdata isi nara ike chineke anyị meela n'ihe oge awa nke a ndị niile na n'olu a were okwu udo ha nsọ n'ihi na okwu bụ eziokwu n'aha jizọs kraịst onye nwanyị amen gị onye na-ege ntị ana m achọ ka ị nụ ntakịrị akụkọ nke a mbụ otu ihe metụtara m jiri chee echiche n'ebe a ese na eze anyị maara onye anyị bụ otu ụbọchị eji m ụgbọala m na-agaje rue n'otu ebe n'abalị ahụ mgbu amalite inye m nsogbu isi ọwụwa isi ọkụ afọ ọrụrụ na ha niile n'otu ugbo rue n'oge na-apụkwaghị m ịnya ụgbọala ahụ ma eji ụgbọala kwụsị n'akụkụ ụzọ ka m mara ma m ga-enwetata omume ebe ahụ ka m nọ ụmụ okorobịa abụọ apụta jụọ m nna ya ukwu chọrọ enyemaka ike adịghị dị m ji asa ha okwu ka adịghị m asa okwu ha ajụghachi ọzọ nna anyị ukwu ị chọrọ enyemaka ike adịghị m ji asa ha okwu otu onye n'ime ha ajụọ sị mara ebe m nọ mara ebe m nọ ma efu efe isi si na amaghị m ebe m nọ si na ebe ahụ m nọ na aha ya bụ eze anyị maara onye bụ nke ọma eze anyị maara onye bụ nke ọma okwu ahụ aghọọ mgbamume nye m n'ụzọ pụrụ iche na eze anyị maara onye anyị bụ nke ọma eze anyị maara anyị bụ jizọs kraịst ọkpara chineke dị ndụ eze anyị maara anyị bụ jehova onye kere eluigwe n'ụwa ọ maara onye ebo ọ maara onye mbụ ọ maara ebe ị nọ ugbu a ọ maara ihe na-agabiga ọ maara ihe niile banyere gị ọ bịa mere o ji sị na ihe niile banyere anyị na-emetụ ya n'obi ọ maara onye bụ ọ maara onye mbụ ya mere abụ ọma jiri mee ka anyị mara site n'ọnụ ohu chineke bụ david si jehova igwupụtawo ala obi m iwee mara m na amaokwu nke mbụ jehova igwupụtawo ala obi m wee mara m jehova maara gị site n'obi gị jehova maara gị site n'omume gị jehova maara gị site n'ihe niile gị onwe gị amawo nnọdụ ala m na mbili ọtọ m ọ maara ebe ị na-anọdụ ala ọ maara ebe ị na-ebili ọtọ ihe omume gị niile ọ maara ije gị n'oge awa ebe ahụ ị na-agafe jehova maara ya ka ọma ọ maara ngafe gị ọ maara ngabiga gị ị na-aghọta echiche m niile site n'ebe dị anya tupu tupu gị chee jehova amarala tupu gị kwuo jehova amarala okporo ụzọ m na ndị na ala m ka ịfụchaworo dịka ọka onye nwe anyị na-eme ka ụzọ anyị gaa larịị ma ọ bụrụ anyị ekwere n'okwu ya ma ọ bụrụ anyị atụkwasị obi n'oge niile nke ndụ jehova maara onye anyị bụ dịka eze obodo maara dịka aha obodo a si dị bụ ndị ndị na-enye aka ya arụpụta mmadụ ndị nwere ike inye aka ọbụla n'abalị otu a ka jehova na-edi ya ndị mmụọ ozi ya ozi ka ha nyere anyị aka ehihie na abalị ka ha nyere anyị aka na mbili ọtọ na nnọdụ ala ka ha nyere anyị aka n'ụzọ na n'ọhịa ka ha nyere anyị aka site na ngọzi ya na okporo ụzọ anyị niile jehova anyị maara onye anyị bụ nke bụ ozi dịrị anyị n'oge awa abụọ ma isi otu narị iri atọ na iteghete ma na amaokwu nke mbụ ruo na nke iri na abụọ o mere ka anyị mara na chineke anyị amarala anyị lọọ na-anọnyere anyị n'oge niile na ọ na-ama mbili ọtọ anyị na ọ maara nnọdụ ala anyị na ọ ihe omume anyị niile n'oge anyị nọ n'erughị eru jehova amarala n'oge anyị nọ n'oruru jehova amarala ndị a bụ ozi chineke mere nye anyị n'oge awa ekele dịrị gị ezi chineke onye maara onye anyị bụ n'ozuzu oke na ọganiru niile ịmarala anyị na ọpụpụ niile ịmarala anyị na mbata niile ịmarala anyị na njem niile ihe omume niile ịmarala anyị ị na-afụchara anyị ụzọ anyị ji ụgwọ inye ya ekele anyị ji ụgwọ ibuli elu gị ma chineke gaala ihu na inye chineke ekele onye maara onye bụ si n'ọgbọ rue n'ọgbọ ekele dịrị ya n'ihi nke a na aha jizọs kraịst onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si n'ime agwa ọma n'ime agwa ọjọọ niile nke anyị na-akpasi chineke ka m gwa unu chineke ma onye bụ ihe gbasara gị na-emetụ chineke n'obi gbaa agwa ọma nwa chineke nchegbu niile nke ị nwere n'ime ụwa mara na ihe gbasara gị na-emetụ chineke n'obi ọ ma onye ịbụ ịbụ nwa chineke ọ ga-agọzi gị anyị ekelela onye mgbasa ozi chimezie si aza ya imeela n'oziọma nke nyere anyị taa anyị na-asị ka chineke gbaa gị ume anyị na-asị ka anyị chekwutara gị onye mgbasa ozi na chineke maara onye ịbụ chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ gị gị ma na ezinụlọ gị amen anyị ekelela ndị bụrụ anyị abụọma nke taa anyị na-asị ka udo chineke chia n'ime ndụ unu olunu ji bụọ abụ nke taa chineke ga-agọzi unu ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị naekwentị na nọmba nka 07063637224 0706363724 email adreesị anyị bụ awrnigeria at gmail dọtcọm awrnigeria at gmail maọbụ awrnigeria at yahoo dọtcọm awrnigeria at yahoo dọtcọm chekụtakwana ike ige oziọma nke na-apụta n'olu ụmụọma nke chineke na awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo